anywhere go if no see nwanne gị bọchapụ ọsọ n'ebe afọ lelele lachapụ ọsọ n'ebe afọ tineti obodo siri ike na ndị igbo ga-abanye abanye ebe afọ ebulu ike wee pụta ugochukwu nyela anyị ka eji aga nwata nna achọ m Abakaliki rice nye nwata nne ezi dereba our women onye ka nji etizi disturb our children onye ka nji ebezi Nnamdi Kanu nwanne na ọsọ n'ebe ahụ tiri eti ụmụ Igbo na-agba mbọ ọnụ nya ka anyị na-ewu anagide be anyị na ndị